AWR Adventist World Radio redio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-eji wee nwee nnọkọ ohere nke anyị ga-eji wee leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwụ nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrịghị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary nwanyị Lawrence ka gị na ya na-anọkọ ndewo udo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọọ biko bịa ka anyị wee zukọọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ụbọchị taa dịka ọ masịrị gị nye anyị ụra dị ụtọ nyekwa anyị nke ume ma kwalite anyị bịakwa ịnụ okwu gị taa o doro m anya na ọtụtụ ndị anyị dị n'ebe a na-eṅomi okwu a nke bụ eziokwu nọ na-alụkwa ọlụ na ndụ ha ebe anyị na-aga n'iru na mgbasa ozi a dịka ntụziaka si dị a na-arịọ ka inye ndị gị amara nke ịghọta okwu gị ma bie ndụ n'ime ya ka anyị na-ekpe ekpere n'oge awa abụọ ka gị onwe gị onye pụrụ ime ihe niile onye na-enye ntụkwasị obi onye na-enye okwukwe onye na-ekwusa amara dịkwa n'isi ụmụ gị ndị na-agba mbọ ịhụ na ozi ya na-aga aga ndị na-egekwa ya ege ndị na-eji ya eme ihe ọbụna ndị na-ejiwabe ya mee ihe o doro m anya n'otu ụbọchị tutu ugo onwe abịa na okwu a ga-agbanwe ha na anyị niile ga-abịa na nchegharị ka ọ dị otu a n'aha jizọs anyị na-aga n'iru taa n'isiokwu nke ọzọ nke na-akọwa ịdị nsọ na adịghị nsọ okwu a bụ ihe dị mkpa na ndụ onye kwere ekwe ịghọta ihe bụ ihe dị nsọ ịghọta ihe bụ ihe na-adịghị nsọ ma mara nke ọma la jehova bụ onye kere eluigwe n'ụwa chọrọ ka anyị dị nsọ n'ihi ọ bụrụ na anyị dị nsọ anyị ga na-asọ ihe na-adịghị nsọ oyi ihe dị njọ ihe na-ezughị oke ihe na-adịghị enwe nhuku n'ebe chineke nọ na ọ gaghị eme ka ya onwe ya bụ jehova dị nsọ n'ihi nke a ime ka anyị ghọta ebe anyị na-eje n'ụbọchị taa anyị na-akpọ akọluche anyị gaa n'akwụkwọ izikel n'isi nke iri abụọ na abụọ na nke iri abụọ na ise ebe a ka onye nwe anyị na-adọ aka na ntị na-egosi mwute n'etiti ndị mmadụ n'etiti ndị na-achị achị n'etiti ndị na-edu edu na nzukọ na anya onwe anyị a na-akpa oke n'ihe dị nsọ na n'ihe na-adịghị nsọ a na-ewere ihe ndị a niile chịrịkọta mana ọ bụghị na ntụziaka nke jehova onye nwe na ndị na-edu edu na ha na-ebi ndụ dịka ọdụm nke na-agbọ ụja nke na-eripịa anụ ndị ọzọ ndị iche iche ndị na-ewerekwa ego na ihe nnweta dị iche iche mee ka ọ bụrụ ebe obi ha nọdesiri ike wee mee ka ndị ọzọ ndị na-enweghị ogo dị otu a nke ha onwe ha nwere bụrụ ndị a na-ala n'iyi rue na ime ka nwaanyị isi mkpe pụọ n'inwe oke n'ihe ndị o kwesịrị inwe inwe oke n'ihe dị na yara di ya kpatara tutu ọnwụ egbuo di ya ihe ndị a bụ ihe ndị anyị na-ahụ taa onye ji ego onye na-ejighị ego abụrụ ya ihe na-adịghị ihe ọ bụ ihe rutere ya n'ihi na o ji ego na o nwere ogo dị elu ọ nara ihe a onye akwụ okwu ogbuo ya onye akwụ okwu ọ tụnye ya na nga ihe dị nsọ na ihe na-adịghị nsọ eyirikọta onye nwe na-ekwukwa okwu sị na ndị elere anya dịka ndị nchụàja na ha na-eme ka ịdị nsọ na ịdị adịghị nsọ nke jehova ka a ghara inweta ihe dị iche n'ime ya ọbụna ime ka ịdị nsọ nke jehova soo oyi ewere ihe na-adịghị nsọ wee doba dịka ihe nlere anya anaghị ahụ ihe zuru oke a na-ahụta dịka ihe na-ezughị oke ihe na-ezughị oke a na-ahụta dịka ihe zuru oke ihe ndị a bụ ihe mkpasu iwu ịkpasu iwe nye jehova rue n'ụbọchị izu ike nke jehova onwe onye maara ụbọchị nke dị iche anyị ga-agụ ụbọchị site n'ụbọchị nke mbụ sọnde rue mọnde tuzdee wenezde tọzdee fraịde mana ụbọchị nke asaa nke jehova sị na anụ arụ niile bụ mmadụ ga-abịa sọpụrụ jehova ọ dịghị onye na-eme otu a mmadụ ọbụla nke na-eku ume nke nwere ọgụgụ isi ka onye nwanyị si bụ mmadụ nke nwere anụ arụ mmadụ nke dị ndụ ndụ nke jehova nyere ka mmadụ nwee ike sọpụrụ jehova ọbụna n'ụbọchị nke jehova mmadụ si mba na-agaghị eme otu a ọ sị na enwere ikikere na-enwere ume ume ndị a ka ebe ọ na-ejedebe ka ebe anyị ga-eji ume ndị a lụọ ọlụ ọbụna n'etiti ihe oriri dị iche iche onye nwaanyị sị na ọ dị dị ọcha ọ dị ndị na-adịghị ọcha ma anyị erila ndị a na-adịghị ọcha maka arụ anyị na ntụziaka ahụ nke jehova nyere n'ogige iden rienụ mkpụrụ niile mana nke a nke dị n'ogige nke a ogige nke dị n'etiti na-erine nnupụisi dị otu a bụ nnupụisi nke anyị na-ata afụfịa ya taa dịka a na-ekwu na ndị nna anyị ndị na-anọghịkwaghị na mmehie ha na anyị na-ata afụfụ ya ihe dị ọcha na ihe na-adịghị ọcha enweghị otu olu mmadụ agaghị agụ ihe dị ọcha na ya asa n'aka maọbụ na ya kwọrọ aka maọbụ na ya rụrụ arụ maọbụ na ya fọrọ akwa ya ndị a dịwara iche ndị a bụ neatness ndị a bụ ịdị ọcha nke mmadụ mana ịdị ọcha na ịkpa oke n'ihe dị nsọ na n'ihe na-adịghị nsọ ka onye nwaanyị na-ekwu okwu na anyị na-eme ya dịka o kwesịghị mee ihe zuru oke dịka ihe na-ekwesịghị izu oke ma mee ihe na-ezughị oke dịka ihe kwesịrị izu oke anyị nwere ike sị na ọ bụ ndị na-achị achị ọ bụrụ na ọ bụ ndị na-achị achị anyị onwe anyị anyị enweghị akọluche chineke anyị onye anyị akọluche anyị adịghị ahụ ụzọ anyị anaghị agụ okwu nke onye nwe anyị anyị kpọrọ jehova asị anyị kpọrọ kraịst asị dịka ọ dịla gboo ruo ruokwa ugbu a anyị nọkwa ịkpọ asị ya mana onye nwaanyị na-egosi anyị amara onye nwaanyị na-egosi anyị ịhụnanya onye nwaanyị na-enye anyị ogologo ntachi obi na-eme ka anyị nwee ike si na ihe ọjọọ ndị a pụta Pita na-ekwu okwu na Jehova na-atachiri anyị ogologo ntachi obi ịhụnanya nke Jehova mere ka Jehova na-atachiri anyị ogologo ntachi obi mgbe anyị na-asụ ngọngọ mgbe anyị na-ada ada mgbe anyị na-adanye n'olulu Jehova na-abịa ekupụta anyị naanị ka anyị nwee ike nwee nchegharị ghọta eziokwu nke dị na ime jehova bịanụ dịka nwa nke chineke kpọọ oke sụọ ihe ọjọọ kpọọ ihe ọjọọ hapụ ịkpọ ihe ọjọọ ihe ọma n'ihi na ndị a bụ ntụziaka nke jehova ihe dị mma na-atọ ụtọ ma ugbu a ihe na-adịghị mma na-atọzi ụtọ anaghị enwe nsọ mmadụ ọbụla nke chineke kere eke ịsọ nsọ sọ nsọ n'oge ndị gara aga ndị nna anyị ochie na-asọ nsọ ka ndụ wee dị anya ma anyị onwe anyị taa na-asọ nsọ onye nwe na-akpọ oku ka anyị nye ịdị nsọ nye jehova nye arụ anyị ihe anyị ga-eri ihe anyị ga-aṅụ ihe anyị ga-eyi ụzọ anyị ga-eji ije n'ime nzọmụkwụ anyị ka o gosi na anyị bụ ụmụ chineke na anyị na-edo onwe anyị nsọ n'ihi na mgbe anyị dị nsọ ka anyị ga-eji baa n'ụlọ nsọ nke jehova imeela onye okenye chukwuemeka ngọzi aja na ndụmọdụ nke ị nyere anyị gbasara ezinụlọ anyị anyị na-arịọ ka mara chineke na ngọzi ya dakwasị gị na ezinụlọ gị amen onye ọma na-ege ntị mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị gbalịa kọrọ na ekwentị na 0706 363 7224 0706 363-7224 ugbu a anyị ga-ege abụ nke pụrụ iche ma nabatakwa onye mgbasa ozi onye ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ ọ bụ naanị m lekwasịrị anya anya ka m lekwasịrị anya ka m lekwasịrị anya ka m anya Chineke nke igwe ọ bụ na anyị na-ebi n'ọka m lekwasịrị anya ka m lekwasịrị anya ka m lekwasịrị anya Chineke ọ bụ na anyị na-ebi n'ọka m lekwasịrị anya ka m lekwasịrị anya ka m lekwasị n'anya m ọ bụ naanị n'ebe nọ ka m lekwasị n'anya m ka m lekwasị n'anya m ka m lekwasị n'anya mgbe okifu fenefe mgbe okifu fenefe mgbe ọ dị ka olileanya bụ ọ bụ naanị n'ebe nọ chineke nke bi n'elu igwe bụ abụ ọma nke ndị seventh day adventist church choir ụmụ ọcha nyere anyị n'ụbọchị taa anyị na-arịọ ka mara chineke bara ha ụba n'aha jizọs amen mara na ị nwere ike ige oziọma nke taa na awr.org gị tinye asụsụ igbo onye ọma na-ege ntị n'ọnụ nwayọ mgbe onye mgbasa ozi ga-ewetara anyị oziọma nke ọ kwadoro anyị ihe dịrị gị na mma gị onye ọma na-ege m ntị chineke gaa n'ihu na ị na-agọzi gị ohere ọzọ afọkwarala anyị n'ala ndị dị ndụ ịnụ okwu a na-eduzi anyị nke na-ahazikwa ije okwu anyị ka anyị kpee ekpere onye nwe anyị chineke anyị nke bi n'eluigwe onye ike niile dị n'aka ya onye nwekwa akụ na ụba na ihe niile imeela n'ihi oge nke a imere ka ndụ fọdụrụ anyị gbaghara anyị adịghị ike adịghị ọcha na-agazi agazi anyị niile nọnyere anyị ugbu anyị na-aga ịnụ okwu gị nna anyị nke eluigwe nye anyị nghọta nke sitere n'okwu a ma nye anyị ume na ike nke ibi ndụ dị ka ị chọrọ ka ihe wee dịrị anyị na mma ka anyị wee nwee ọṅụ n'udo n'ime gị n'aha Jizọs amen anyị ga-ewere ihe ọgụ nke akwụkwọ nsọ n'oge a site n'akwụkwọ timoti nke mbụ isi isii amaokwu nke iri timoti nke mbụ isi isii amaokwu nke iri n'ihi na ịhụ ego n'anya bụ mgbọrọgwụ nke ihe ọjọọ niile dị iche iche nke ụfọdụ na-agbasosi ike ewe duhie ha n'okwukwe anyị ha werekwa ọtụtụ ihe mgbu dupue onwe ha isiokwu anyị n'oge nke a bụ kpachapụ anya ọ ga-enye gị apa ọjọọ kpachapụ anya ọ ga-enye gị apa ọjọọ dịka anyị na-ebi ndụ na oge nke a oge nke iri abụọ na otu ma agụwa ya na narị na narị ihe a bụ oge ihe niile na-ala elu ọ dịghị onye chọrọ iletu anya n'ala ihe niile bụ ma ịnọghị n'elu ebughị ya ka akpata ego ka akpata ego ka akpata ego ma nne ma nna ma ụmụaka ọ dịkwaghị onye na-ajụ ese elee otu esi na-akpa ego a n'oge gara aga anyị maara nke ọma na ọ na-abụ nwatakịrị ma nwoke maọbụ nwaanyị si ụzọ ije maọbụ si n'ezi webata ihe n'ụlọ nne ya kelechaa ya ya bịasịa ya nwa m ihe anyị ji bata elee otu o si mee elee otu isi weta ya nwa ya abịasị ya lee di o ọ gaghị ibi otu ahụ ọ bụrụ onye nna ya nọ n'agbanyeghị na nne ya bịara jụọ ya nne ya agabeghị ịgwa nna ya si lekwado ihe nwaanyị kwuru nna ya ga-ekpọ ya si ya nwa m ahụna m ihe iji bata n'ụlọ a olee otu o si gaa ya ka ọ kwara ya tupu nne na nna ya abịabịa tụgharịa uche n'ihe ahụ ọ gwara ha mana n'ụbọchị anyị taa nne nọ weta ya emepe ọnụ loo nna nọ weta ya emepe ọnụ loo mgbe ụfọ nne gị ịkpọ nwata si ya ịhụbeghị ụmụ ibe gị maọbụ nwoke maọbụ nwaanyị mgbe nne kpọrọ nwa ya nwaanyị si ya ịhụbeghị nwa agbọghọ ibe gị ma ọ bụ kpọọ nwa okorobịa si ya ịhụbeghị nwa okorobịa ibe gị nwa okorobịa ma ọ bụ nwa agbọghọ a mara na ya n'obodo na ọ naghị aga ije ziri ezi nne asị nwa ya ịnaghị eleru ya anya ịgaghị ime otu ahụ o si na-eme ọ bụ dị ihe a akwụkwọ nsọ dere ebe a anyị ile anya n'ihe edere n'akwụkwọ ilu isi iri na atọ amaokwu nke iri na otu ilu isi iri na atọ amaokwu nke iri na otu ọ sị akụ nke sitere n'ihe efu ga-ebilata akụ nke sitere n'ihe efu ga-ebilata ma onye ji aka ya achịkọta ihe ga-aba ụba gịnị ka ebe a na-ekwu n'ụbọchị anyị taa ọ dị ihe a na-akpọ anọ otu itoolu anọ otu itoolu onye ọbụla akpọrọ otu a amarana na ọ na aga ije ziri ezi o nwere ike ịbụ na o ji mkpịsị na-ezu nke ya ma ọ bụ o ji ụzọ ọ bụla aghọ ndị mmadụ aghụghọ abịa kpakọtachi ihe ndị a niile ọtụtụ mgbe anaghị eme ihe ahụ n'ịgba aka a ga-agwọbara ya ọgwụ mgbe ọfọkwa mmadụ nọjọọ egbuo ya ewekwara ya chụọ àjà ọ bụghị na a chụrụ àjà ụmụ anụ mgbe ụfọ a na-eji mmadụ achụ àjà ihe ndị a ihe ndị a niile ebe ahụ anyị si were ihe ọgụ nke akwụkwọ nsọ ọ sị na ọ na-enye apa ọtụtụ ndị nọ n'okwukwe anyị ejirila ka akpata ego jee mee ihe ndị a niile tinye aka n'ihe arụ nke mere ka ha wee nye onwe ha apa were ihe dupuo onwe ha ahụ tinye onwe ha na nsogbu dị iche iche anyị ile anya n'ọtụtụ ndị kpara ego na-abụghị n'ụzọ ziri ezi ọ bụ eziokwu na ha kpatara ya ahụ ya mana ihe anaghị agaziri ha ha agaghị inwe obi izu ike ọ bụrụ na anyị ga-agwa onwe anyị eziokwu ọ dị ọtụtụ ụlọ a ga-arụ site na akụ na-ezighị ezi onye ahụ rụrụ ya nwụọ mmadụ agakwaghị ịba n'ime ya ọ dị ọtụtụ ụlọ ndị akwachiri na ya eru ahịhịa n'ihi gịnị ihe ndị na-aba n'ime ebe ahụ na-eji anya ha ahụ ọnụ ha anaghị enwe ike ikwu ya n'ihi ya ka akwụkwọ nsọ ji na-akpọgharị akọ na uche anyị si ịhụnanya nke ego ịhụ ego n'anya iwere ego hiwe isi iwere ego kpọrọ ihe niile ma akpataghị ya ọ na-eduba ndị mmadụ n'ịla n'iyi n'ihi ya ka o ji dị mkpa ị na-agụ akwụkwọ ma iji nwayọọ gụọ akwụkwọ ka Chineke nyere gị aka gị gụọ ya n'ike gị gwụọrọ ya ọgwụ mee ihe arụ niile dị iche iche n'ikpete maazụ oge itinye gị n'ịla n'iyi ọ dị ịla n'iyi anyị na-atụ ụjọ ya karịchaa ịla n'iyi nke ọnwụ ebighị ebi ebe a na-adọ anyị akara ntị ka anyị kpachapụ anya n'ụbọchị anyị taa ụmụaka ị ga-ahụ onye dị afọ iri na isii maọbụ afọ iri na asaa ọ gaghị ịchọ inyere onwe ya aka ihe niile ọ chọrọ bụ ka ọ kpata ego karịa onye dị afọ iri ise maọbụ onye dị afọ iri isii maọbụ iri asaa ihe ahụ mmadụ ji afọ iri asaa maọbụ iri asatọ meta ọ chọrọ imeta ya n'afọ iri na isii ịhụ ihe akwụkwọ nsọ na-ekwu ebe ahụ ọ dịrị ndị nne na nna n'aka ugbu a ịlakwa n'oge ochie ahụ na-asị nwa ma nwoke ma nwaanyị ihe anyị ji bata n'ụlọ taa osi aṅa mee anyị mee ya ihe ga-edere anyị na mma udo gị dị n'ezinụlọ anyị anyị ga-enwe ọṅụ ka anyị kpee ekpere imeela nna anyị nke eluigwe n'ihi ị na-agọzi anyị kwee ka anyị nwee afọ ojuju n'ime gị ka ihe wedịre anyị na mma n'aha jizọs ndị eze central district Choir unu emeela na ọma nke unu nyere anyị taa anyị na-asị ka chineke gbaa unu ume ka chineke nọnyere unu n'ihe ọbụla nke unu na-eme otu aka aka nji na-ekele onye mgbasa ozi chukwu na-enye arụkwe onye nyere anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ na-adụ anyị aka na ntị na-asị ka anyị kpachapụ anya n'ime ụwa anyị nọ n'ime ya ka anyị kpachapụ anya n'ihe ọbụla nke anyị na-eme ka anyị kpachapụ anya na akpamara agwa anyị na okwukwuru okwu anyị ihe ọbụla ọ bụ n'ime ụwa gbalịa kpachapụrụ anya ka ihe ọbụla ị na-eme bụrụ ihe ga-enye chineke otito bụrụ ihe ga-eweta ọjịja mma nye chineke onye kere mụ na gị imeela onye mgbasa ozi chukwu na arụkwe anyị na-asị ka chineke nọnyere gị ka ngọzi ya dakwasị gị ka mara ya chia n'ime ezinụlọ gị n'aha jizọs amen onye ọma na-ege ntị ọ bụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagojugị anya ịchọrọ ka anyị leba anya gbalịa rutena anyị nso n'ụzọ dị otu a awrnigeria at yahoo dot com maọbụ awrnigeria at gmail dot com awrnigeria at gmail dot com chegotakwana ị nwere ike ịkụrụ anyị na'ekwentị na 07063637224 07063637224 anyị na-ekele ụmụnna anyị nwoke na ụmụnna anyị nwaanyị ndị na-akpọtụrụ anyị na Adventist World Radio ọ bụrụ na ị kpọtụbere anyị gbalịa kpọtụrụ anyị ka anyị wee mụọ akwụkwọ nsọ nke Chineke onye ọma na-ege ntị marakwa na ị nwere ike ige ozizi ọma nkịta na www.awr.org gị tinye asụsụ Igbo awr.org chekụta itinye asụsụ Igbo ka Chineke dozie okwu ya n'ime ndụ onye gere ege ma n'ime ndụ onye kwupụtara ya amen chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị rosemary guine lawrence na si echi ka anyị zukọkwa ndewo